AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege ntị n'ihe mmụta nke arụ ike nke ụbọchị taa udo dịrị unu isiokwu anyị n'ụbọchị taa bụ nrịanrịa nke nkwonkwo ma ọ ga-abụ ihe a na-akpọ arthritis mgbe nkwonkwo na-eti ei ga-amara na ọ dị ihe mere ya nụ ọ dị otu nwaanyị akọrọ anyị akụkọ ya nwaanyị a anọọla iri afọ asaa na-aga ụlọ ọgwụ kwa mgbe kwa mgbe n'ihi ọrịa nke mkpọfuru nke a na-akpọ nimonia ike agwụla nwaanyị a na ụlọọgwụ ụlọ ọgwụ mgbe niile ya bịa nọ n'ime onwe ya ya ekpebie na ya ga-aga mụọ otu a na echi agba ọsọ maraton mgbe nwaanyị a dịrị iri afọ asatọ na ise ọ gaala ọtụtụ mgbe gaa gbaa ọsọ maraton a mgbe o ruru iri afọ asatọ na iteghete ọ gbaala ọsọ maraton a karịa ugboro atọ ihe ọ gwara ndị na-enye mkpesa bụ na n'afọ ya n'afọ ole a ya dị ya tete n'ụra na ọ dịghị nga ọbụla na-egbu ya mgbu na ya na-enwe obi ụtọ n'ihi ya n'ọsọ a nwaanyị a na-agba o werele ya gwọọ onwe ya ọ dịkwa nga na-egbu ya mgbu ya kwụsị ịga ụlọ ọgwụ ịgwa anyị na mmeghachi ahụ bụ ihe bara uru nye arụ anyị ọrịa nkwonkwo bụ ihe ejiri mara ọrịa niile anyị na-enwe na nkwonkwo e nwere ọtụtụ aha ndị e nyere ndị na-elekọta arụ ike na-enye kama ọrịa nkwonkwo bụ ihe gbasara ihe ọbụla bụ ọrịa nọ na nkwonkwo nke mmadụ gịnị bụ nkwonkwo anyị niile mara ya as joint ọ na-akpọ ya n'olu bekee nkwonkwo bụ ihe chineke jiri jikọta ọkpụkpụ na ọkpụkpụ ọbịa bụ ihe chineke jiri mee ka anyị nwee ike na-aga ije nwee ike na-asụ aka anyị gbatị aka anyị mee ihe ndị anyị nwere ike ime dịka mmadụ gaa ije rụọ ọrụ mgbe nkwonkwo bịara bịa nwee nwa nsogbu gaa mara na akwara ndị jikọtara ya nọ na ihe ndị na-eme ka o nwee ike na-agagharị agagharị atawala mmiri ihe ndị dịka ọbara na mmiri na ihe ndị na-enye ya arụ ike agakwaghị enwe ike inweta ihe ndị a dịka o kwesịrị olee otu anyị ga-eji mara na nkwonkwo abụrụla ihe nwere nsogbu ọ bụ mgbe ị na-aga ije ma ọ na ị na-ebili ọtọ ma ọ na iguzoro ọtọ nkwonkwo etie au ị ga-ama na ọ dị ihe mere ya mgbe ahụ o gbuole gị mgbu ọ na-ebido n'igbu mgbu nwayọọ nwayọọ mgbe ụfọdụ ile anya n'akụkụ ebe ahụ ya dị ka ihe na-ekwu ihe mgbe ụfọdụkwa ibilie n'ụtụtụ ya adịghị ike ibilite ga-enwe ụfọdụ ihe mgbu n'akụkụ ya ịga ije nwere ike ratụ gị ahụ kama mgbe ị bịara bịa gagharịa akwara bịa gbatịa gaa bịa nweta ọbara otu kwesịrị ịnọ ya agagharịa na nkwonkwo ebe ahụ ihe mgbu ahụ abịa bilata mgbe ụfọdụ ị gakwa amata na ebe ahụ na-egbu gị mgbu ọtụtụ dị bụ ihe bụ ndị ọrịa a na-enwe na nkwonkwo otu bụ ihe ndị na-elekọta ike na-akpọ osteoarthritis osteoarthritis bụ mgbe ọbara na-anakwa agarucha ebe ọ kwesịrị ịgaru na nga nkwonkwo nọ dịka ọ na-eme na mkpụrụ obi mgbe akwara na-ebu ọbara na-aga n'obi kwụsịrị ịga ma ọ ga-abịa ike gwụrụ ya ọbara ndị o kwesịrị iburu n'ebe mkpụrụ obi dị ọ gakwaghị iburu ya otu ahụ ka ọ na-adị nye nkwonkwo mgbe ọbara ndị kwesịrị ịgaru nga ọ nọ na-anaghị agarukwa mgbe ahụ nkwonkwo ga-ebido nwewe ihe mmekpa ahụ ọ ga-ebido rawa gị ahụ nkwonkwo ebe ahụ ndị na-eburi ahụ mmadụ dị tutu gaa mara ị akwa na-ebido ọtọ guzoro otu kwesịrị gị ịgatụ ya egbuwe gị mgbu n'ihi na nkwonkwo ndị a n'otu n'otu ike agwụwala ha o nwere ike ya bụrụ nke ikpere o nwere ike ya bụrụ nke ukwu o nwere ike ya bụrụ nke aka ọtụtụ ha n'otu n'otu otu ahụ ka ọ na-abịa n'ihi ya anyị kwesịrị ịmara ihe ndị anyị kwesịrị ime ijiri mee ka nkwonkwo ndị a bụrụ ndị ga-anọ dịrị ike nwee ume rụọ ọrụ kwesịrị ya ịrụ ọtụtụ ndị mmadụ na-ekwu ihe gbasara azụ mgbu n'ihi na nkwonkwo ndị nọ n'azụ ike agwụwala ha ụfọdụ bụ ndị nwere ahụ mgbu a n'ihi oke ọrụ ụfọdụ bụ ndị na emega ahụ otu kwesịrị ịnụ ụfọdụ bụkwa ndị o mere na mberede n'ihi ihe mmerụ ahụ ma ọ ga-abụ ihe ndị ọzọ n'ihi ya ka anyị mara na ọ ga-adịrị anyị mkpa dịrị anyị oke mkpa imegharị ahụ ma ọ bụ mee ka ahụ anyị bụrụ ihe na-agagharị agagharị ka nwaanyị ahụ jiri mee ka ịgagharị e ụlọ ọgwụ mgbe niile kwụsị n'ebe a ka anyị ga-akwụsị n'ụbọchị taa udo dịrị unu enyi ọma m na-ege ntị a na-ekwu okwu ọrịa nkwonkwo ya na-ada na ntị nụ ka ma ọ bụ ihe na-eme ndị okenye ka m gwakwa gị ụmụaka agbọọ ndị ntorobịa na-arịakwa ọrịa nkwonkwo a site ihe anyị na-eri n'ọnụ nri na-abụghị mkpụrụ osisi na-abụghị akwụkwọ nri anyị na-eri chọm chọm chọm na-aba anyị n'ọnụ na-eme ka ahụ anyị na ọkpụkpụ nọ n'ime ahụ anyị ike na-agwụ ya ngwa ngwa biko onye ọma na-ege ntị arịrịọ ka m na-arịọ gị chegharịa ma nwee nchigharị ka m kwuo ya ọzọ chegharịa ma nwee nchigharị n'ime ndụ gị n'ihe nke ị ga na-eriba n'ime ọnụ Chineke ekewo gị na oyiyi ya Chineke emewo ihe rịba ama n'ime ndụ gị rie ihe dị mma ka ị wee mee ka obi Chineke dị mma ebe ị nọ rie ezigbo nri ị na-eri mkpụrụ osisi na akwụkwọ nri kwere na chineke ị ga-ahụ si na ọrịa nkwonkwo a na-akọ ọka ya agaghị abịa ebe ị nọ ma ọ bụ ebe ụmụ gị dị mee ihe dị mma ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị nwanne anyị nwaanyị nwa amara ji ọnụ imeela o nke taa na-echekwutara anyị ngọzi na ihe ọma nke chineke mere n'ike mmadụ dị ka m otu chineke ji were aka ọma ya gbuo mmadụ kee m tinye nkwonkwo a n'ime ahụ anyị ka o wee mee anyị guzoro anyị guzosi ike onye ọma na-ege ntị onye nwere eo o sulam m lazụ eo ọ bịalala ikpere eo ọ bịalala nke a abụghị ezi ndụ ị na-eti echi na-eti taa mee ihe dị mma chegharịa ma chigharịa n'ihe ị na-eri gị hụ na ọrịa nkwonkwo a dị n'ime ndụ gị ga-ahapụ gị onye ọkachamara na ahụike anyị kpọtara n'ebe anyị taa anyị na-ekele gị na-asị imeela o imeela nye anyị oziọma nke taa ka Chineke dozie okwu ya n'ime ndụ gị ma na ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at ọ bụ maọbụ awrnigeria oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa n'ezigbo omume n'ọgadịrị ya mma ya mma ezigbo omume ya mma mkpụrụ mkpụrụ mkpụrụ mkpụrụ

ngọzi na amara chineke dakwasị ndị Seventh Day Adventist District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa unu emeela ezi nwa chineke ọma na-ege detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi eze nlewemchi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ị bịala onye na-ege ntị n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ma duzie ụzọ gị oge ruola ọzọ n'ụbọchị taa mgbe anyị ga-atụgharị uche na akwụkwọ nsọ isiokwu nke anyị kwesịrị inyocha n'ụbọchị taa bụ nke na-asị oyiyi onye ka ị oyiyi onye ka ị ma anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ onye ozi Matiu isi iri abụọ na abụọ malite na amaokwu nke iri na asaa ruo na amaokwu nke iri abụọ na otu ka anyị nata ike n'aka Chineke ma na-agakwa n'iru imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile ịkpọkọtawo ụmụ gị n'ụbọchị taa biko onye nwe anyị anyị na-achọ ileba anya n'akwụkwọ nsọ zitere anyị ikike nke mmụọ gị ka o wee duzie anyị ụzọ n'aha Jizọs amen isiokwu anyị bụ oyiyi onye ka ị e anyị si n'ihe ọgụgụ anyị bụ nke ga-esite n'akwụkwọ onye ozi dịka Matiu isi iri abụọ na abụọ malite n'amaokwu nke iri na asaa rue n'amaokwu nke iri abụọ na otu ma anyị ga-agụ naanị nkega nke iri na asaa ọ sị ya mere gwa anyị gịnị bụ uche gị o ziri ezi na iwu ịtụ ụtụ nye siza ma ọ bụ na o zighị ezi nke a bụ ajụjụ ndị farisi na ndị juu tọgbọrọ n'ụkwụ jizọs ọ bụ gịnị mere ọ bụrụ na iwepụta ohere gụọ akwụkwọ Matiu isi iri abụọ na abụọ na mbido ruo na ngwụsị ya ị ga-achọpụta na jizọs kọrọ akụkọ ebe ahụ mgbe ọ na-ahụ ụdị agwa ụdị ndụ nke ndị Farisii na-ebi ọ hụrụ na ha na-ebi ndụ na-anaghị weta afọ ojuju ndụ nke na-anaghị amasị Chineke ha na-eme ihe n'ụzọ nke aka ha ụzọ nke ha chere bụ ụzọ nke ha lere anya ekwesịrị iso n'ife Chineke ma nke a abụghị ebumnobi Chineke ya emee Jizọs site n'izi ihe tụọ ọtụtụ ilu otu n'ime ilu ahụ nke o jizie ha ihe akwụkwọ Matiu isi iri abụọ na abụọ abụọ ọ kọrọ ha akụkọ ma ọ bụ oji ala alaeze eluigwe tụnyere otu eze nke bara ọgaranya ma jikere ime mmemme nke ọlụlụ di na nwunye mgbe o ji bịa sie nri mee ka ihe niile zuo oke ya zipụ ndị oru ya gaanụ gaa kpọọ ndị achọrọ ka ha bịa n'oriri a a ga kpọọ ndị achọrọ ka ha bịa n'oriri onye abịa ya kọọ ihe ga-eme ka ọ ghara ịbịa onye ọzọ abịa ya kọọ ihe ga-eme ka ọ ghara ịbịa mgbe onye kpọrọ oriri ji hụ na ememme ya adịghị otu o kwesịrị ịdị ya sị ha gaa nọ n'ụzọ niile kpọọ onye ọbụla unu hụrụ ma onye isi ma onye ngwụrụ ndị a pụọ gaa mee ka ụlọ oriri ahụ bụrụ nke jupụtara na ndị elere anya ka ha bịa ememme ahụ ma emesịa onye eze bịa chọpụta na ọ dị otu onye n'ebe ahụ na-eyighị uwe ọlụlụ di na nwunye gị onye mụ na ya na-atụgharị uche uwe ọlụlụ di na nwunye na-akọwa ihe a na-ahụ n'ime m ihe a na-ahụ n'ime gị ụdị ndụ anyị na-ebi anyị na-ebi ndụ dị ka Chineke si chọọ ndụ nke kwesịrị iweta ọdịmma nye onye agbata obi anyị nye Chineke onye anyị onwe anyị na-efe n'ọnọdụ dị ka nke a ọ bụrụ na ile anya na okwu nke iri na anọ ma anyị gaa n'akwụkwọ akwụkwọ isi iri abụọ na abụọ amaokwu nke iri na anọ ọ sị n'ihi na ndị akpọworo dị ọtụtụ ma ndị arọpụtaworo dị ole na ole mgbe Jizọs ji were ụzọ dị otu a zie ndị a ihe bụ ndị Farisi o wutere ha nke ukwuu ha echee na Jizọs amaghị ihe ọ na-ekwu obi ha bụkwa nke jupụtara n'ihe ilu ha bido na-achọ ụzọ ha ga-esi nweta Jizọs ọ bụ ya kpatara ha ji wee dipụ ndị ozi ha si gaa nọ ka anyị rata nwoke a mekpọọ ya ọnụ ma mgbe ha ji bịa jụọ jizọs ajụjụ a o kwesịrị ka a tụọ ụtụ nye siza ụtụ a na-ekwekwu ya bụ ụtụ nke a na-eji edozi obodo jizọs bụ onye nwere nghọta bụkwa onye amamihe na-achị n'ihi na o wetara onwe ya n'ala ọ dịghị ụzọ nna ya na-anaghị esi kwado ihe ọbụla nke ọ na-eme Chineke na-akwado ụzọ nke Jizọs n'ihi na ọ bụ ọkpara ya nke ọ hụrụ n'anya na-erubere ya isi ọ bụ ya bụ mgbe Jizọs ji jụọ ha sị wetanụ ego a ka m hụ eweta ego nke ndị Rom n'oge ahụ mgbe ejile ya anya ya sị ha onye bụ onye nwe oyiyi a ha sị ya na ọ bụ nke Siza mgbe ha ji kwuo otu a ya sị ha ebe oyiyi ya bụ nke siza were ihe nke siza nye siza ma were ihe nke ruru chineke nye chineke mgbe o ji saa ha n'ụzọ dị otu a ike gwụrụ ndị a ọ dịghị onye maara ihe ọ ga-eme gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị kpatara anyị ji na-eleba anya n'isiokwu a ọ na-eme a na-atụgharị ilu Jizọs na-atụ mgbe ụfọdụ ma ilezi ya anya ị gaghị aghọta ya ya na-ada anyị elu elu ma ọ bụrụ na anyị leba anya nke ọma o kwesịrị ka anyị ghọta ihe kpatara eji tụọ ilu a ihe dị n'ilulu a bụ na na mgbe ikpeazụ Chineke ga-achọ ịmata onye m oyiyi ya onye gị onwe gị bụ oyiyi ya onye m na-eso nzọụkwụ ya na onye gị onwe gị na-eso nzọụkwụ ya n'ụzọ a ka a pụrụ isi wee kpebie ebe mmadụ ga-ala na mgbe ikpeazụ ebe njem nke a bịara n'ụwa nke a ga-ebi ebe mụ onwe m ga-ala gị onye mụ na ya na-atụgharị uche bụ na oyiyi nke ahụrụ n'ime m ebe gị onwe gị ga-ala bụkwa na oyiyi nke ahụrụ n'ime gị amaghị m ihe bụ mkpebi gị n'ụbọchị taa amaghị m otu anyị si na-ebi ndụ anyị ka anyị ghara ịhụ ilulu a nke Jizọs tụrụ n'akwụkwọ onye ozi dịka Matiu isi iri abụọ na abụọ ndị mmadụ bịa ndị bịara oriri ahụ na otu onye n'ime ha eyi uwe ọlụlụ di na nwunye ka ile anya nke ọma ga na nramahụ dị n'ọnọdụ dị otu a ma ọ bụrụ na mmadụ kpọọ oriri dị ka ọ dị n'ụbọchị anyị taa ị ga-ahụ abịa tụwa ụdị akwa a ga-eyi nke a ga-achakwa nke a nke a bụkwara nke na-achọ otu a ndị a na-achọ ihe ga-ewepụta ememme ha ka ọ dị otu ha si wee chọọ ya ị ga-ahụ na onye ọ bụla nke na-eyighị akwa ahụ a na-agbaga ahụ ọka nke ọ bụrụ ugbu ọ bụ abịa aga zụta akwa ahụ bịa kewe ndị mmadụ ndị ahụ ga-ahụ onye dị otu ahụ dịka onye na-akwadoghị ha ghọta ihe dị ebe ahụ gị onye mụ na ya na-atụgharị uche dịka emeworo ka anyị mata na ọ bụ ụdị ndụ dị n'ime anyị agwa anyị ọ bụkwa ihe eji eme ihe ọ bụ ihe Chineke na-achọ leba anya n'ime ndụ gị n'ụbọchị taa ka m leba anya n'ime ndụ m n'ụbọchị taa mata onye ịbụ oyiyi ya na-agagharị ana m arịọ ka mmụọ nsọ duzie mụ na gị ụzọ n'aha jizọs onye nwaanyị na chineke anyị dị nsọ biko anya anụwo okwu gị n'ụbọchị taa nyere anyị aka ka anyị mata ọdịmkpa ọ dị ibi ndụ n'oyiyi nke jizọs ka ngwụcha nke ndụ a wetara anyị ọṅụ biko ka ọ dịrị anyị otu a n'aha jizọs obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche ozi ọma nke si n'ime akwụkwọ nsọ chineke kee ihe anyị na-achọ kee ụzọ anyị si na-achọ ya imela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezinwa chineke ọma na-ege ntị imela nọnyere anyị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ekelela nwanne anyị nwanyị nwamara igboji ọnụ onye nyere anyị ndụmọdụ nke ahụike ka anyị gbalịa gee ntị n'ime ya ma ndị nyere anyị abụ ọma anyị na-asị ka chineke nọnyere mmadụ niile gị onye ọma na-ege ntị onye gere ege imeela nọnyere anyị ka udo na amara chineke chịa n'ime ezinụlọ gị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo